AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary nwanyị lowrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma na-ege ntị anyị abịala ọzọ na ụzọ gị n'ụbọchị taa ma n'ụbọchị taa anyị ga-eleba anya n'ọtụtụ ụzọ ọzọ anyị si enweta mmiri nke anyị na-eji eme ihe n'ime obodo nke anyị ga-eleba anya n'ụbọchị taa bụ nke a na-akpọ mmiri nke anyị na-enweta na ọdọ mmiri dum dị iche iche dịka iyi aza imo ma ọ bụ ụzọ ọbụla nke anyị na-eji enweta mmiri nke anyị na-eji eme ihe n'ime obodo ma ile anya na ụzọ mmiri ndị anyị na-ekwu okwu ya ị ga-ahụ na mmiri ndị a nọ n'ime ime obodo anyị na-eji eme ihe bụ ihe nwere ihe ize ndụ n'ime ya n'ihi na ọnọdụ na omume ndị mmadụ nye ihe chineke ji gọzie anyị anyị na-eji enyere ndụ aka ị ga-amata na mmiri iyi aza maọbụ imo nke anyị na-eji ebe anyị na-aga eku mmiri anyị na-aṅụ aṅụ bụ ihe na-adịghị mma site n'ụzọ dị otu a mmadụ chineke kere eke bụ onye na-ebi obi maọbụ ndụ site n'imetọsị ogige ebe anyị bi gburugburu ị ga-ama na ọtụtụ ndị na-enwe atụmatụ iji mkposi na-etinye n'ime mmiri ọtụtụ ndị na-abụkwa ndị na-egbu anụ maọbụ mmadụ ha ewere ya tinye n'ime mmiri iyi aza maọbụ imo ebe anyị na-aga ekuta mmiri ọtụtụ ndị bụkwa ndị na-eji ihe dum jọrọ njọ na-etinye n'ime mmiri ma nke jọgburu onwe ya bụ na ụlọ ọrụ ha ndị na-emepụta ngwaahịa nọ n'ime ime obodo na-egbu okpo buba n'ime mmiri kepụta na unyi niile dum dị na ụlọọrụ ha ndị na-arụpụta ngwaahịa n'ime obodo anyị na-akpa agwa ọjọọ ndị dị otu a site n'igbu okpo buba n'ime ọdọ mmiri ndị a dum dị iche iche ebe ha na-ekpofu unyi niile ha mepụtara na ụlọ ọrụ ngwaahịa ha ụlọ ọrụ ngwaahịa dị ka ndị na-emepụta ọgwụ ndị na-emepụta ihe a na-eji enyere ndụ aka dum dị iche iche ndị na-emepụtakwa ncha ma ndị na-akpọ ụmụ anụ dịka ọkụkọ anụ ụlọ dum dị iche iche na-akpa agwa ọjọọ ndị dị otu a nke pụtara nụ na ọdọ mmiri ndị a dum dị iche iche ebe anyị na-eku mmiri bụ ihe jupụtara nụ n'ihe ize ndụ megide ahụike ọha na eze ọzọ bụkwa na ọtụtụ mgbe anyị onwe anyị bụ mmadụ na-akpakwa agwa ọjọọ ndị dị otu a site n'ịga na-asa ahụ n'ime ebe anyị na-aga eku mmiri ụfọdụ na-afọkwa akwa n'ime ebe ahụ anyị na-aga eku mmiri ụfọdụ na-egbunye akpụ ya nọrọ ebe ahụ ruo ma ree anyị mechakwa ihe ọjọọ ndị a metọchicha mmiri ndị a dị otu a anyị agakwa ebe ahụ ga-ekuru mmiri ṅụọ ma ile anya n'oge udu mmiri ga-ahụ na ọdọ mmiri anyị dum dị iche iche n'ime ime obodo anyị ma ebe dum anyị na-ekute mmiri na-akpọ ụrụ na-enwe ihe ị na-ele ya anya ya bụrụ ihe na ụcha ya na-ana egbuke egbuke nke pụtanụ na mmiri adịzikwa mma ọṅụṅụ n'agbanyeghị na mmiri nwekwara ike ị na-egbuke egbuke ma ọ dịghị mma ọṅụṅụ n'ihi na ụmụ ntụ bekee ndị ahụ na-egbu mmadụ ndị na-emegide ahụike anyị nọ n'ime mmiri a nke anyị na-anaghị ahụ anya ọzọ bụ na mmiri ọdọ mmiri ndị a dị iche iche na-enwe nje ọrịa ọjọọ ha nje ha na-ebunye anyị ọrịa ọjọọ niile dị iche iche ọha na eze na-ege anyị ntị unu ahụna na mmiri ndị a dum anyị na-aga ekuri aṅụ na-enweghị nlezianya n'ime ya ka ọ dị mma n'ụzọ kwesịrị dị mma n'ụzọ kwesịrị ka anyị ṅụọ ya ṅụ bụ ihe jọgburu onwe ya na-emegide ahụike anyị nke a bụ ihe na-akpatara anyị ụmụ ọrịa ndị a dum dị iche iche nke anyị na-arịa ọha na eze na-ege anyị ntị anyị na-arịọ si oke awa unu nwere ohere ịnụ okwu ndụmọdụ ndị a gbasara ahụike anyị ka anyị bido n'ụbọchị taa kparịa agwa ma nwee ike na-eme ihe anyị ga-eji nyere ndụ anyị aka site n'iwuli ọnọdụ niile ọjọọ ndị dị oche iche anyị na-enwetakasị n'ime obodo anyị ma site n'ụzọ dị otu a nyere ndụ anyị aka mmiri nke si n'ime ala dịka anyị na-ekwu okwu ya bụ mmiri nke a na-egwu ala gwupụta anyị nwere nke anyị na-akpọ wel olulu mmiri anyị nwekwara nke a na-egwu ma were igwe na-adọpụta mmiri tinye n'ime ya ma were okpulie ma mee ya okpo ebe mmiri ahụ ga na-esi apụta anyị enwe ike na-echiri mmiri ndị dị otu ahụ anyị nwekwara olulu mmiri nke anyị na-egwu ma were ihe manye n'ime bọket maọbụ ihe anyị na-eji echu mmiri ma were eriri dị ogologo tinye n'ime ebe ahụ ma dọpụta mmiri ahụ ma ụzọ ndị a dị iche iche bụ ụzọ na anyị na-esi enweta mmiri nye olulu mmiri nke anyị na-adọpụta mmiri ya adọpụta o nwere ndị a na-egwu gwunye anyị anya ya abanye ime ime nke ọma n'ụzọ o kwesịrị nwere ndị na-anaghị egwu nye anya nke bụ pụta na na igwuo ya ị ga-egwunye ya anya gị nweta mmiri gị hapụ ya ụdị olulu mmiri ndị a na-egwunye anya bụ nke anyị na-enweta n'obodo anyị a dịka ndị nọ n'ebe ugwu nye ọnọdụ mmiri ndị dị otu a dịka nke a na-eji igwe a na-adọpụta mmiri adọpụta mmiri ndị ahụ dị mma ma kwesịkwa ọṅụṅụ n'ihi na mmiri nke ahụ nọ n'ime ala a na-egwupụta egwupụta bụ mmiri nke doronu site n'eluigwe ma taa taba n'ime ala n'ọnọdụ dị otu a n'ụzọ ọtịta mmiri a nke na-ataba n'ime ala mmiri ahụ nke na-azanụ na-aba n'ime ala nwere ike ruo ebe ahụ anyị na-egwuru nweta mmiri a ọ zabeghị n'ụzọ o kwesịrị nke a kpatara na nje ọrịa ma ihe ọsọsọ mmiri nke n'ụzọ ebe nke na ebe dum nke ọsọsọ mmiri ndị a kesịta n'ebe dum ebe ihe ọjọọ ndị a dum ka anyị kpọpụtara nwere ike ịbanye n'ime mmiri anyị a na-aṅụ ile mmiri dị otu anya n'ụzọ kwesịrị ga-ahụ na ọ ga-enwe ụcha na-egbuke egbuke ọ ga-enwe ihe nrụrụ nke ga-emenụ ihe ya ga na-adị ụcha nke ọma kepụta na mmiri dị otu ahụ adịghị mma ọṅụṅụ ụdị mmiri ahụ ga-enwekwa ụmụ nje ma ntụ bekee nke na-emegide ahụike anyị ọha na eze na-ege ntị ọzọ bụkwa na mmiri olulu nke ahụ egwukpuru egwukpu nke ba n'ime nke anyị sị na ọ dị mma ọṅụṅụ ọ bụrụ na anyị na-eji ihe a na-eji atụ mmiri dịka ihe a na-eji atụ mmiri na-adịghị ụcha nke na-asapụ nke ọma na-atụnye n'ime mmiri ahụ ọ na anyị ga-eji ihe ọjọọ ndị a dum dị iche iche wee na-etinyekwa n'ime mmiri a kepụta ụbọchị ọzọ anyị bịara ịtụ mmiri ahụ anyị ga-enwekwa ike tụkwa ihe ọjọọ ahụ wee ike na-aṅụ mmiri ọjọọ dị iche iche igbo onye ọma na-ege anyị ntị anyị ahụla na ọnọdụ ahụike anyị bụ ihe nwere ezi ndabere na obibiri obi anyị igbo ndị chineke gọziri anyị na-ekpe ekpere ka ọnọdụ ahụike anyị bụrụ ihe dị mma ma bụrụ ihe kwụrụ ọtọ n'ụzọ o kwesịrị dịka onye kere anyị bụ chi anyị chọrọ ka ọ dị anyị na-arịọ igbo na-ege anyị ntị sị ebe a ka anyị ga-adọbiri ya n'ụbọchị taa udo dịrị unu igbo ibe m anyị ekelela nwanne anyị nwoke azụbike omume ọnụ ka udo chineke bara ya ụba ka mara chineke nọnyere ya ka anyị gee abụ na olu ndị ezighi ụmụọka ya township Seventh Day Adventist Church Choir ụmụọka ya unu emeela na abụma nkunu nyere anyị n'ụbọchị taa ka udo Chineke chia n'etiti unu n'aha Jizọs amen mara na ozioma ọma nke taa anyị nwere ike ige ya na 15.44 kilohertz 15.44 kilohertz bụ ebe ị ga-etinye wee gee ozioma nke taa marakwana ị nwere ike ige na pọdkast anyị na www. awr.org gị tinye asụsụ igbo ka anyị nọ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ọ ga-adị nnọọ mma ma a sị na onye nwe m nọ n'iru onye amụma nke nọ na Sameria mgbe ahụ ọ ga-eme ka o si n'ekpenta ya dị ọcha soro ndị ya zukọta ha ọ fọtara bụ la Neeman eso ndị ya dị ezukọta eleghị anya ọ daga iche bọta agha ya ga-evuo walọ nsenso na-enyere ya aka ịnweta eji alụgbu ndị ya n'ihi na ọ bụ onye ekpenta ekpenta bụ onye eji efe efe ndị ọdọ na-egba ya nsọkwu eleghị anya nwaanyị ya mgbagadi ya nsọkwu n'ihi ekpenta kpata ọ bụ onye ndị ike divine ei ụmụnne jizọs dịghị ihe esi agba gị nzọkwu ọ dị onye nọ ọbụkwaghịla samaria jizọs nọ ya nọwụ nso ugbu a onye pụrụ ime ka ekpenta ma ha ka onwe ike efu ma ọ dị ihe mmụta m si weta nga na ụmụnne m nwatakịrị nwaanyị na hatara ịsị ladọrọla chineke ọ nọgụla elu adọrọla agha chineke ọ nọ nha ọ hatara idu obe a mewe otu sọrọ nwatakịrị nwaanyị na-azụrụ n'Izrel edulala ka nne ya ukwu la nna ya ukwu onye nwe ya dịka ọ dị ịkpọwe gosi ndịiche o ndị iche. n'ihi na ndị siria bụ ndị na-amaghị chineke ndị iri hụla amaghị mma aṅụ hụla amaghị mma ata amaghị mma ebi ndụ hụla amaghị mma nwatakịrị na-edulu obe a n'ihi na ha ya okwukwe ke ndeke chineke n'ime ọ bụghị uhe ndị ala ọ dị enwere e m ike kọwala nwa na n'ime usokwu ke nne ya ukwu desiri ka ya iche n'ihi na ọ dịghị duwa eri ihe ndị ya erihe nwatakịrị na gosiri ndị iche laa aka ụlọ bụ onye bịara abịa ọ gwara nne ya ukwu na nna ya ukwu sị abụ m onye Izrel ejighị m eri ụkpagbu ndị gị ọ dị mkpa ọ ga-abụrụ ga-abụrụ onye fụrụ n'ebe ị nọ ị nwere ike igosite ndịiche ma ị nwere ike igosite ndịiche ma efu ọtụtụ n'ime anyị ndịiche anyị alaala nwee ndị eji mara anyị n'oge ochie dịka ndị na-ele anya ọbịbịa bụ Jizọs Kraịst egwerela nwayọọ nwayọọ daala abụghị mwute n'ihi na taa ọtụtụ ụmụ chineke ga abụtụ ndị bụ ndị ọtawara iko loo ndị ịṅụ ada ebowo ebola anụmanụ iji ngwa anyị anyị adịkwaghị iche anyị ga-etighe nwe ndị ọdọ tighe agbagha ọtọ eri anya ntọlọkpụ lahụ erieri anyị righe mfa nwe niile ga-adị iche iche onye dị ikpere chineke dị ile anya ọbịa bụ kraịst ga-adị ịga katoo ndị ọdọla mmụọ eji yo ụmụnne jizọs kraịst ị nwere ike igosite ndịiche te ga esi mgbaghị nkwa ọjọọ la ibibi m ga-ego bọọdụle ebe chineke nọ aka na-eme chineke ọ nọ aka na-eme chineke ọ nọ aka na-eme ebe ọ nọ nga adọrọla agha nwatakịrị nwere ọtụtụ ihe ọ ga-eji eme bụ bekee na-akpọ rationalize ka m eme otu sọrọ m bụ afọ n'ihi nke chineke nọrọ nga efuru m ma o ya n'ihi na ọ bụ ha kerela ebe ị nọ na ndị mmaghịla adịghị gburugburu dị otule iji eme ọ bụrụ gaa mba ọdọ ọ bụrụ gaa mee njem ebe ndị lamaralaghị lama anyị ndị lama ahụ ochie mgbara gburugburu ije gosi uwe ndị iche dị iji anọkwa obe asị mgbarụ nkwa ọjọọ libi nga igobe ole imeme ya gbuo ga-echefu osuli nwere ike gbachaa nkwa ọjọọ libibi ma ịla ụfụ ibibi ọdọ ibibi cheta nkwa gị agwa atọrọ gị bịa ọ dị mkpa dị ike ịkọta nga nọ nwatakịrị nwaanyị na gosiri lee bụ onye azụrụ n'ime Chineke n'aka omume ọ bụla ọ nọ dị otu ijide egosi ndịiche kedu esi chineke ọ nọ na di m anwụ ọ maghịla mma la mbụ agbọghọbịa n'ihi nke a ga-aga ihu ala hụwa dị ndị ọdọ eji wibara evue chineke ọ nọ na hụ na-eme n'ihi nke a ga-aga dibịa ga-agbawa chọkọchọkọ chineke ọ nọ na ọ ga ịnọ na ma nwụọ abịa bịala ka n'obi bịa gbawa nkwa ọ nọ na aga m ịga ụlọ ekpere aga m ịga ụlọ dibịa aga m ịga ka ihe chineke ọ nọ na ka eme chineke nọ na adọrọ nwa na agha ọtụ ọfụ nwere evu obi o ji hafe ghọtara hụ ọbụla ele emeela n'akụkụ chineke ji ya chọọ time tee e mere ndị niile gbara gburugburu tie kọọra wele bụ nwa chineke igosi ndị iche na nwa ọbụla gị nọ ọ dị mkpa n'ihi na oge anyị nọ n'ime ajọọla njọ jisi ike gosi ndị iche onye nwe anyị sịla aghaghị ịhụ nwe dị iche n'etiti ndị dị ife chineke na ndị ladịghị ife dịghị ndị iche ị na-egosi ụmụnne m n'ime okwukwe nwatakịrị na ga egosi ndị iche ee gwa nne ya ukwu si ya ga-agwa di ya asị lọdụ otu o ji aga samaria lọdụ otu anya mmadụ ebe a nwa ahụ bụdo onye obodo amaghị m ma ọ elisha amaghị m ma ọ hụla ya anya amaghị m ma ọ mara onye ọ bụla ihu but uh, kama nwatakịrị na-anụla akụkọ onye mma chineke lọọ nọle e, samaria ọ bụ elisha ọ dị ka ụmụnne m nwoke na ụmụnne m nwanyị ndị na-ege ntị sitela ntụziaka obere obere nwa onye dị ga agha ebe ahụ onye gara agha la samaria onye gara agha n'izrel anụbeghị ihe gbasara elisha onye ogbede mma ahụ gbasara elisha bụ onye dị aga atụ aka sụrụ ọdụ onye n'ụba nwere ike ịgwọ ịtụtelitere mmadụ aka iduzi ya ụzọ ịmata chineke ha wee da ịtụ aka ọ bụ lite ọtọ ịga ịga ile onye memba gị gasị ya lite ọtọ lite ọtọ lite ọtọ ịga ịhụ onye agbata obi gasị ya lite ọtọ na ebe m ga-ekpọ ha aga lite ọtọ ị gaghị idozi ya tụziere ya aka jizọs kraịst onye na-eji egbo mkpa n'ịga ime mba egbe ya lite ọtọ ụmụnne m nwoke ụmụnne m nwa nwa na amaghị m oke ọma mabigidere elisha n'ihu bọta o doro anya na ọmara na n'ihi na ọmara nwa ọ dị emela chineke ji ede eje ozi ya ala ebe a dọtara ya n'agha gbere hụ gbasara chineke chewere igwe ọ bụ ije ozi ka nwatakịrị na mere nema na-aghọ onye gbakara agbakara n'ihi na nema sitere ụkwụ nwatakịrị na mbịaraga samaria ga gwa onye eze dịka onye dị ivu agha dịka onye dị ivu agha ihe agwa ya si onye eze lekwa lekwa lekwa laaka onwe ndị ọbụla gị merenụ m dee ka ọ ka mbụ lụọ onye eze na emechafụ ga hụ elisha elisha agwa ya ọ ga-eme ị ga-ewe ahụ la osimiri jọdan ugbo asaa lọg nwere onwe ọ bụ n'ihi iwu obodo nwe ya dọtara n'agha dị ihu iji dazịnyela n'ime ụmụ nwatakịrị ụmụ ndị na-azụ ị na-azụnyekwa aha egwu chineke n'ime ị na-azụchekwa aha chineke n'ime abụ anyị si lọd dị ụtọ ikpe na jizọs iwere ya n'okwu ya dabere na nkwa ya na-atụkwasị ya obi ị kwererela onye nwe anyị ị maara jizọs ị na-akụnye ya n'ime ndụ akwụkwọ nsọ n'ilu isi iri abụọ na abụọ amaokwu ka isi esi zụlite nwata dị ka ụzọ chineke siri ọbụna mgbe o mere okenye ọ gaghị esi n'ime wezigo onwe nwatakịrị na dekosisi la hụ ejizi ihe wele ime love ya n'ihi ọ dịghị nwa ọbụla gị bụ onye isrel a mụrụ letiti ndị kede atụ egwu Chineke ladịghị iji okwu Chineke kwuo mmiri nwatakịrị na agụ ụlọ nọkwa o odufuo be a ga-eme ohe bekee kpọrọ kọmpromis ye ọgwakọtafu okwukwe ya ejisi okwukwe ya aka ike mee ta ndị ọbịa kewe mara onye Chineke neman na-aga eme ya bụrụ onye nwere onwe nke na na gara aga gwacha elisa si ya lee nga iboro aja isrel a ga-asịkwara ya ala n'ihi na ebe onye nọ n'okpuru ike ntala ebe onye isi bụ onye isi agha ọ dị ịbala chilachiwe bọtụla a ga-eji aja na nga bụ hwe nrịba ma hwe ngide chetara ụbọchị niile ka ị na-adị ndụ di chineke ka edịla Samaria mmiri ya nwere onwe ọ bụ onye a ga-edakwa isi ya lekwasị aja ya anya ya echeta chineke bụ isi nye ma chineke egbudi ihe ma ị bala ụlọ arụsị n'ihi na ọ bụ ebe onye isi ọchịchị gị daba ụba kpọtụrụ onye ga-ama bụ chineke kena nwe aja ka ala mere ya nwere onwe ụmụnne jizọs abụsite ije ozi ka uwe mgbede nwe ije ozi ya mere ma ndị na-ahụ na-eme na-akwara ije ozi ya mere ma ahụ nọ n'ebe na-eme ahụ na-akwara dị ka ije ozi anyị nwere ike ime mmadụ a nwere ma enwere onwe ije ozi anyị pụrụ ịzọpụta ndị ọzọ pụrụ idu ndị ọzọ bịaruo jizọs kraịst pụrụ ime ka ndị ọzọ mata onye nye nwaanyị bụ ka anyị ghara ịda emechi ọnụ na anyị nọ ka anyị kwuo eziokwu ka okwu Chineke jeremaya isi iri abụọ na atọ amaokwu nke iri abụọ na asatọ sọ onye amụma ka nrọ ọdịla ọnụ ya ya kwuo ya otu ọnụ ya zee ya otu ọnụ ya etileti gwefere egwefe anyị bụrụ ndị gị iji okwu Chineke na-eme ka ndị mmadụ mara otu ọ ga-ebu onye nwaanyị bịa ya egwere ndụ ebibi lee anyị ọlụ ka Chineke gọzie unu mee unu mma mee ka anyị ihe ewu obodo nwara bụrụ ndị gị ji okwu chineke na-eme ka ndị ọzọ mara ya otu mma ndị anyị lahụla akụkụ m ga-ebu nha egboro egbo site n'aka jizọs kraịst ya dịrị anyị otu a n'aha jizọs kraịst bụ onye nwanyị ime chineke anyị meela ụwa n'ihi iru nna onyere gị ekele dịrị gị n'ihi odudo ọma na nchebe ọma ebe anyị nọ nọgidesi ike ibinyere anyị n'ike nke mmụọ wee kwee ka anyị guzoro ma guzoro naanị gị ihe iwu obodo e nwere onye enwere ike sịla out of sight abụghị out of mind lee ebe ị nọ laga ụlọ n'ụlọ Israel ihe chefuo ya o hafuo ya ọbụ hụ ya e ga mgbe ị hafụ onye bụ ihe ejidesie gị aka ike ga-egwekwere ya jee ozi ntọratọ lee ebe na ịma nlezirola dị gwere anyị jee ozi otu a lee ebe niile anyị na-achọta onwe anyị mee ka anyị bụrụ ihe bụrụ nnu ga-abụ mgbe ị ga-ebịa ga-ahụ anyị dị ka ezi oru n'aha Jizọs Kraịst n'ịhụnanya nke kraịst ka anyị ji obi ụtọ na-ekele onye mgbasa ozi ii e e nwa aka mma na ọma nke pụrụ iche nke iwetara anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka mara chineke ịhụnanya ya na udo ya bara gị na ezinụlọ gị ụba onye ọma na-ege ntị mara na ọ bụ ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ nye ọdị ajụjụ nke na agbagojugị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 gị nwa Chineke ọma na-ege mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com ma ọ bụ awrnigeria at yahoo dot com mara na ị nwere ike ige oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo ka udo na amara Chineke chịa n'ime ndụ anyị imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu. ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo